ndị kọrenti nke mbụ isi nke iri n'ihi na achọghị m ụmụnna m ka unu ghara ịmara na nna anyị ha niile nọrị n'okpuru igwe ojii ahụ ha niile gabigakwara oke osimiri ahụ emekwara ha niile baptizim ịba n'ime moses n'ime igwe ojii ahụ na n'ime oke osimiri ahụ ha niile rikwara otu ihe oriri ahụ nke mmụọ ha niile hụkwara otu ihe ọṅụṅụ ahụ nke mmụọ n'ihi na ha na-aṅụ mmiri nke si na nkume nke mmụọ nke soro ha nkume ahụ bụkwa kraịst ma ihe ndị karị n'etiti ha adịghị chineke ezi mma n'ihi na a kwaturu ha n'ọhịa ma ihe ndị a ghọrọ ihe atụ nye anyị ka anyị wee ghara ịbụ ndị agụụ ihe ọjọọ na-agụ dịka agụụ ihe ọjọọ gụkwara ndị ahụ unu aghọkwara ndị na-ekpere arụsị dịka ụfọdụ n'etiti ha ghọrọ dị ka e deworo ya n'akwụkwọ nsọ sị ndị Izrel nọdụrụ ala iri ihe na ịṅụ ihe ha wee bilie igwu egwu ka anyị gharakwa ịkwa iko dịka ụfọdụ n'etiti ha kwara wee daa nwa n'otu ụbọchị ọgụ nnu mmadụ abụọ na nnu iri na asaa na ọgụ iri ka anyị gharakwa ịnwa onye nwe anyị dịka ụfọdụ n'etiti ha nwara agwọ wee laa ha n'iyi unu dị dịka ụfọdụ n'etiti ha tamuru onye mbibi ahụ wee laa ha n'iyi ma ihe ndị a na-emeri ndị ahụ n'ụzọ ihe atụ e dee ha n'akwụkwọ nsọ ka ha wee bụrụ ihe ịdụ anyị ọdụ ndị ọgwụgwọ oge ndị a ruteworo ya mere onye na-eche na ọ na-eguzo ya lezie anya ka ọ ghara ịda ọ dịghị ọnwụnwa ọbụla anwaworo unu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 iko nke ngọzi ahụ nke anyị na-agọzi ọ bụghị nwoke ọbara kraịst achịcha ahụ nke anyị na-ayawa ọ bụghị nwekọ arụ kraịst n'ihi na otu achịcha dị anyị ọ bụ ezie na anyị dị ọtụtụ ma anyị bụ otu arụ n'ihi na anyị niile na-eketa oke n'otu achịcha ahụ lee na Izrel ka anụ arụ si dị ndị na-eri àjà ha na ebe ịchụ àjà adịghị enwekọ gịnịkwa ka m na-ekwu na ihe a chụrụ n'àjà nye arụsị bụ ihe ọbụla ma ọ bụ na arụsị bụ ihe ọbụla kama okwu na-ekwu bụ na ihe ndị mba ọzọ na-achụ n'àjà ha na-achụrụ ndị mmụọ ọjọọ ọ bụghịkwa Chineke ka a na-achụrụ ma achọghị m ka unu ghọọ ndị unu na ndị mmụọ ọjọọ na-enwekọ unu apụghị ịṅụ iko onye nwe anyị na iko ndị mmụọ ọjọọ unu apụghị iketa tebụl onye nwe anyị na tebụl ndị mmụọ ọjọọ ma ọ bụ anyị na-akpasu onye nwe anyị ekwuru anyị ka ya ike ihe niile ziri ezi na iwu ma ọ bụghị ihe niile bara uru ihe niile ziri ezi na iwu ma ọ bụghị ihe niile na-ewuli mmadụ elu dịka ụlọ ka onye ọbụla ghara ịchọ ọdịmma nke aka ya kama ọdịmma nke mmadụ ibe ya ihe niile ọbụla a na-ere n'ahịa anụ rienụ ya ghara ịjụ ajụjụ n'ihi akọ na uche n'ihi na ụwa bụ nke onye nwe anyị na uju ya ọ bụrụ na onye ọbụla n'etiti ndị na-ekweghị akpọ unu n'oriri ọ bụrụkwa na unu achọ ije ihe ọbụla a na-edebe n'iru unu rienụ ya ghara ịjụ ajụjụ n'ihi akọ na uche ma ọ bụrụ na onye ọbụla asị unu achụrụ ihe a na àjà unu erila n'ihi onye ahụ nke gosiri ya na n'ihi akọ na uche akọ na uche ka m kwuru ọ bụghị nke aka gị kama akọ na uche nke mmadụ ibe gị n'ihi na gịnị mere akọ na uche ọzọ na-ekpe inwe onwe m ikpe ọ bụrụ na mụ onwe m ji ekele keta gịnị mere a na-ekwulu m n'ihi ihe ahụ nke mụ onwe m na-ekelere ekele ya mere ma unu na-eri ihe mụnụ na anwụ ihe mụnụ na-eme ihe ọbụla na-emenụ ihe niile ka e wee nye Chineke otuto unu aghọla ndị na-eme ndị Juu maọbụ ndị Grik maọbụ nzukọ Chineke ka asụ sụ ngọngọ dịka mụ onwe m na-emekwa ihe na-atọ mmadụ niile na ihe niile na-achọghị uru nke aka m kama uru nke mmadụ niile ka e wee zọpụta ha